come come i no wan believe say thief dey dis house o oh. so i go suffer finish go outside thief igbo come dis house una go get my thief di igbo come wey my igbo. wey my igbo spark am di go the pass am di go dey roll up the go i dey on the low i dey in my zone i just wan di go. Confusion the day, wahala e dey, I don't want to know. I just want in my zone, dey on the low, they smoke am di go. Wey my Igbo. Agbobo no come the drag am we me the pass am the go. I dey on the low, hey shoe, we my igbo. While I dey, competition the day, I don't want to know. I just want the smoke, I dey on the low, we my igbo. Pass me lighter first, make I smoke and think about my future. Combination with Rizla light and everything a mixture. No hard coder, no address. Cloud nine na my new address. Mary Jane, I give you access to ease my stress. As I take two drag, no they follow me talk, I they follow you drag. As I just they calm, I dey keep distance, I they cover the scars. If I come see sars I go follow them talk, they go follow me cap. Fabul of fire, pass the pool, make I confess. If not presidency, I contest. Igbo dey for me, I no get what is of dat one na less. I just wan day on steez, I just wan day on snooze, I just wan day on cruise. Igbo day, I can't lose. With that, with my Igbo. pack am the goal the pass am the goal the roll up the goal I dey on the low, I dey in my zone, I just want the goal Confusion the day, wahala e dey, I don't want to know, I just want in my zone, dey on the low, the smoke am the e go, with my ego. I Agbobo no come the drag am with me, the pass am the goal I dey on the low, hey wey my my e ego. wahala I e dey, confusion the day, I don't want to know. I just want the smoke, I dey on the low, my Problem shared is a problem solved. My problem choked so I take one puff. My friends them know I they go non stop. <laughs> That's a learner's cuff. If your head no fit carry, drop that stuff. I'm on the street too rough. Nobody go show you love. Man, I have seen enough. Now make I the hole up, roll up, smoke up, choke up, drink up, eat up, sip up. Anyone within my body, I do. Me, I get Jesus. Now make I look up. So know they think about me, about me on my future. Cause me, I the on igbo bone, I the mixture. Combination with loud. The only solution now. Pass the bill, make I confess. If na presidency, I contest. Igbo day for me, I no get what is. Some that one, not less. I just one day on I just one day on snooze, I just one day on cruise. Igbo day, I can't lose. Wave side, with my Igbo. Spark am the go, the pass am the go, the roll up the go. I dey on the low, I dey in my zone, I just want the go. Confusion the day, wahala the day, I don't want to know. I just want in my zone, dey on the low, the smoke am the go, with my Igbo. I won't no cup the dragon with me, the pass am the go. I dey on the low, hey shoot, with my Igbo. While I day, confusion the day, I don't want to know. I just want the smoke, I don't want the low. Where my go?